kwa ndị okwe ndị okwe kwa amakwa ngwuo omenala abụghị arụsị omenala abụghị arụsị okwedo emeri wá àti ẹwọ́ kí mo biko ihe ọzọ nwadoro bụ ọha bịa dịkiri odo bụ ntata gwa aka n'ihu okwu ma ọ ihe ndụmọdụ ma ọ ga ọrụ ọhụụ ha ka eji ana asị m na ọkpa ha jiri bịa ha ka eji ya ana and eh, ihe ọma ha hafere bịawa ha ka abịa anakwute and ihe ọma ha metiri be anyị oge esoghị were na so ihe nri ikere mmadụ chie ihe abịariere gị ihe ọ dịghị izi ana m ekene ya maka odo anyị na-eme abụ ya so ndụ mgbo ma tenant bụbe anyị si eme odo anyị niile ya bụ wan and anyị niile anyị moderniziri odo to the to the standard na o nweghị onye a na-atụfu ma ndị Enugwu Ngwo ma ndị ọda neighboring town so anyị abịa eme odo ha mebeghịkwe anyị eje sọpọtụ ha so onye bụ ka a mara eme anyị hụ datin kọlchọ anyị maka anyị dowekwe kọlchọ na onwe ihe ọzọ anyị ji onye tọgbara na o ji bee ka ọ na biko ihe ọzọ anyị na-ajụ ugbu dịka omenala ọ ihe arụsị ọ bụkwa nwa na odo na bụ ihe arụsị ụmụ nwaanyị agaghị esi a na-eme ijekwe n'ọgbọ hụ ọnwụ ike ahụ ụmụ agbọghọ ike ahụ ndị ne nwaanyị ka onye ọbụla nọ ma tenantị bụba anyị onye ọbụla si eme ịghọtawo ya bụ njikwuru from day one even the air eh, yesterday in the radio na anyị modernized odo ka o were bara onye ọbụla bara ma ndị na-abụghị ndị ngwuo everybody ọ eka nri kwekwa eke ekpe eke ekpe akwa eka nri ọ ihe aṅụrị that's why anyị jichara onye ọbụla ka dị ka mfe ọfụ ọ dị mma biko nna anyị kwu ihe ọzọ ike eme dịka ụmụaka anyị mụtara ịma na ịnịkwe na-anya anụ ụhọ dịga na eko n'elu n'elu ndị ndụmọdụ ike enye ha ma ọ bụ ọhụ ike agọrọ ha ha ka jizi ike ike ha hafịkwa n'odo maka na achị na ihe na ịnịkwe eme gị sonye ekwe nwa obere oge nna gị nakwa ịnọchie nna gị ọka biko ọsọ ụmụaka a na-amụta oge nna anyị ha da anakwa eme odon anaghị eke polisi mana ịnekwe anya be hụ ọnwụ ịhụ na polisi ruru isii ị na-enye ihu moto ndị polisi ndị arị na-akwụwara m moto n'ịbọ ndị polisi dị ịghọtara so ọ because of iu na ụmụaka na-eme and eh, na moto nwere polisi ma ịbụ tenant ịbụ onye mbara imezikwe ọpa hand on gova to polisi oyibo ewere gị and anyị na-agwa ụmụaka ka bịa aka na anyị sokworo omenala ka ndụ unu were tee ka ka unu were kaa nka eh, because catechism gwara ya anyị ịsọfụkwara nna gị nne gị ndụ ga-ete ka nna anyị kwu ọ bụ abịakọ ịka bụ obere nwa ndị na gị mmasị ị bụghị onye nka ikpunye ekwe na ị ga-eme ndị omenala nwata e, anyị na gwa anyị mmasị iji na ị ga ndị nọmba wan bụ na emere inherit from my father so papa m tọrọ m den ụmụ m anụ ndị ọzọ so a na-ekwe ka a mara eme ee nwunye m na onwe onye bụ a member of mountain of fire a na-eme a disturb anybody ee nwa m bụ nwa m nwaanyị nwa nwaanyị na-abụ mmadụ mana a very strong member of Karitin eh, a na-eme a disturb so omenala na-eme ha anaghị adịstọbụ m ike ịma mbịa bịa makwa iriri ihe ọ ha chiri ihe ọ bụ imu chiri ihe everybody asịrị even Jizọs kwukere gị were nke Siza nye Siza were nke ya bụ Jizọs nyenye so onwe onye anyị na-adịstọbụ ihe dị ihe n'ihu omenala bụ gị kwụwa ịka gị ọtọ emegidere mmadụ ibe gị wee eziokwu tosi ụmụaka na-ekwe ntọala na ọwụba a na-eri na nke a na-ada eri eri onye ọbụla chikwe ntị ihe a ihe ọkwara oji ndị anyị ekene gị aha kwata eyi ka ekwu ndị okwu anyị amaghị ya anyị bịara anyị jee n'ọgbọ anyị mara ihe kwuru abụgo eziokwu eh, biko ndị be anyị dịka anyị si wee kwu ije ebe eze ikele eze iju asị ọgụ ji oche ọgụ nawa anyị nọ taa amankwụ okwu amankwụ ngwụ na-eme odo anyị hụrụ igwe igwe amankwụ anyị jụ igwe igwe ndị e, odo anyị na-eme anyị eji mere ego eche anyị eji hafụ igwe ajụrụ onye na-ajụ m o nwere ka o mere dị o nwere e, omenala dị mma anaghị achịchie ka akagbu ya ya bụ anyị anaghị ahafe omenala duoyi odo odo duoyi ọ ndị na-amaghị ebe odo wee shiro eje mechie ah, emekwa odo ka a mara eme odo na odo duoyi ya dị afọ anaghị emechie igwe dịka anyị nọta ebe okwe o nwere eh, ọghọm eh, ekpere ike ekpere ndị ọha na eze ka abịa maka ọka anyị na-achị anyị niile ka udo dịkwara ha ma ha na-arị ga ọrụ ọghọm ekpere igwe ịmadụ odo bụ inekwa anya ya ọbụna odo n'igwu ọ bụ ihe ihe nakwa afọ ma ha mgbe ochie ọ kakwara ya odo odo na-eme ya mana eji anọ ka ihe ma dịghị ọnwụ ụka abịa si na odo anya ya eme ya mana nsogbu adịghị ihe ọbụbụ na onye ọbụla bịakwara ikiri odo ekpere anyị ekpere bụ okirichekwe ọ na-akwa ya na anụ udo nye nwere nsogbu n'ụzọ ọbụla igwe